ee eh, biko onye a nwanne anyị nwoke m fụ na palaba ụwa ee eh, ma mfụ ya mana ọ nidiri enyemaka biko ka m jụọ ya afịa nwanne bịa nso o eh, biko gakwana afa gị afa m bụ Chizoba Ezenwaka CHIZOBA onye ebe ka ị bụ ahụ onye Nneise onye ebe na Nneise onye ngodo Nneise Udumotali Ezinwebe Ezinwebe mm. Nneise a na-eyi United States ya ịdị Randa roundabout. Okay. I born original. regional. Mm. Then After that, secondary school, TT school, high hmm. school. And he been a Palaboa here and in Limpopo. Parabura, Limpopo. How many years keep you gonna Palaboa? Uh, eight years. Man, how many years can you go to South Africa? 22 years going to this coming November 23 is gonna be 23 years. Man, I e I go Kobain e since that time. Huh? Ah. I never reach my brother. You see. I never so reach. So money I like in a buy e, because I beg his name allow get on. I'm still sleeping in post office for past many months, you see. Post office in Ilo? This post office here. This one, this tower here. Mm. But I sleep there since eh, last year, man. Mm. I come out from Lindela. Mm. Maybe you see when Lindela bo deportation camp, prison. Yeah, mm. I come out there since May. Mm. I stay in uh, one house for five months. Mm. This community then charge me, they put me in police custody. I spent 15 days. Before I come out, they break my house mm. and take all my things, even mm. my stuff. I found my troll by the Mike Petron, that Mike Petron. And mm. for past three years, I don't talk to that man for level four. Mm. 2020 by then. nsogbu adịghị ya ee eh, biko ọ na-anụgo ife o kwuru onye a nwanne nwoke onye n'isi afọ m ya na palabụwa my isi is 08363984117 eh, oke na anụgo nọmba ya mana mma analụkwa ya nọmba ya na ka m nwee ike nyekwa ndị n'ise m makwa ka emekenyere ya ka ọ sị na ya ka ya nara be fan na striti ka m fụrụ ya ebe ọ nọ fụ na ọ nide enyemaka na nwanne ya nwoke nwe ka o si eje eh, onye na-anụkwa n'ọnụ bụ nwachi nwachi interiors from Joburg abịa m here ịbịa lụọ ọrụ ebe a bụ 7 hours to Joburg drive abịa m ịlụ ọrụ here wee na-agbafe wee fụ ya ya esi de bịakwa kịta afọkwu ya gị biko biko kwugoro onye vileji ebe ka ịsịkwa na ịbụ egen ọ ụmụ onye ngodo ngodo ebede ezi hmm. na nise na nise and na afa family gị bụ gịnị eze nwaka ezewak